nwanne ụmụ nwoke Ikenna from Germany bụ ozi ekene ya wee bịa na nkene ụmụnne m ebe ọbụla ya nọ n'ụwa niile dị n'iche n'iche ana m asị ụnụ nọrụ n'ọfụma n'ọnụ awa aka mana bifọ m na-aga n'iru ana ebuda ụzọ kene eke kene oye kene afọ kene nkwọ kene mmụọ niile na-eduba ya na nke na-echekwaba anyị na-asị onye ọbụla ebe ha nọ ha were ekele ha ka anyị na-agakwa n'ihu ụmụnne m udo dịkwara na ụmụ ibe udo dị arụ na ụmụ ibe ọ dị ka ma a ga-ewere ihe onyonyo a ka ntinye n'etiti ka ọ wee na-erute onye ọbụla ọnụ a tinye n'etiti nwanne ọ ga ọ dịka ihe kwuru ka a na-eme ụmụ ibe a sị m ka nche njie ihe ihe na-anụ maka o wee na-enwe ike ịnweta mmadụ ọfụma maka adị ama ama ọ dịka ike <laughs> nọ na afụzi apụ na laịn na cherekwe so ụmụ ibe dịka m si wee na-ekwu ọ anyị nwawo ndị ndozi ọdịnala ndị kwere n'ihe otu kwuru anyị nwawo ndị ndozi ọdịnala ị na-anya ebe a taa ị ga-afụ na e nwere nwanne anyị nwoke si Jemani wee bịa ọ nọ ebe a ọ ga a na-ekwu okwu a na-ebufere okwu anyị si ka anyị kenee ụlọ n'ụbọchị nke taa anyị anaghị ekwu okwu mbọchị satọde kama na enwere ebe ọbịa bịaranụ anyị wee sị ka onye ọbịa bịaranụ kenee ndị ndozi ọdịnala n'ụwa niile oge na-adịghị anya anyị na-anọ n'ala Igbo na-eme ihe anyị na-eme oge na-adịghị anya ọnụ ga-afụ anyị n'ala Igbo ma fm anyị televishọn anyị e dịkpọrọ ọ dịkwa na proses maka ndị igbo ndị igbo ịgwa ndị igbo e. ndị igbo pụta e ha n'obi ha ime ihe nwanne don't n'ihu ha ha apịatụrụ gị n'ahụ ọ ka ha si eme andị ọka si wee mara ha ụmụ ibe a sị m udo dịkwara okwu anyị taata ga-abụ na ndozi ọdịnala bụ ihe anyị nwa bụ ndị igbo chere n'ọnya nwabụ ihe anyị ga-eme anyị mee anyị mee ka ibe anyị ụmụnne m ndị Catalonia na-eme ọdịnala ha nakwa ha eme ọdịnelu ndị China na-eme ọdịnala ndị Juu na-eme ọdịnala ndị niile nọ n'ụwa ọdịnala ka ha na-eme amazi m nke ndị Igbo ga-eji adị iche anyị na-eme ọdịnelu educational proses anyị nwere n'ụwa edukeshon education anyị education anyị nkwara the nwere ike ime mmadụ n'ụwa bụ educational sistem ya bụ another person ị mara the worst thing nwere ike ime mmadụ n'ụwa na educational system of the person bụ onye ọzọ nyere ya educational system anyị asị human being asị ndị Igbo tudo ọbụla anyị nwere ọbụla anyị nwere educational system ama ma ndị mmadụ ọma ihe ọ gwara gị gụọ n'akwụkwọ that is not your philosophy ị mara agwara m ndị mmadụ about slavery ha ghọta ihe a na-agụ nwanne gịnị wụ slavery onye a na-arụ ọrụ anaghị akwụ ya ụgwọ ọnwa <laughs> nna na prizin yard anaghị akwụ ha ụgwọ ọnwa ha na-arụ ọrụ nwaanyị biri na-akpọta ndị biri na-akpọta nwanne ha kpọta ya ala bekee si abụọ ya kwụọ ha 40,000 50,000 ọ bụ ya wụsịrị ọkwa wụsịrị so now ka m gwazie gị dị gem atrocity igbu mmadụ abụrụ slavery igbu mmadụ abụrụ slavery no ọ bụrụ slavery ọ igbu mmadụ ka ọ bụ onwe ihe gbasara slavery na igbu mmadụ ịmakwa na na amerịka mmadụ onye ọcha na-apụta bụ onye ojii egbe a na-etelevaisi ya na tv why eji etelevaisi ya anaghịkwa gị na onye agha gbara egbe ahụ na kọtụ hapụrụ ya na enweghị kọtụ mere bọtụ ndị be anyị anaghị aghọta the massive midia kampen ya na-emebi ihe ọ na-achọ ịgwa gị bụ na mgbe ọ bụla ifuru movie about slavery a na-esend the message to the masses a na-eme educate na these people they are your slave don't let them come on top All ya bụ the reason why eji eme those movie about slavery pikin bụ slave slave exist every day every day by day life bụ slave because gịnị mmadụ ịpụta ụwa na na amerịka mmadụ na-arụ ọrụ 24 hours ọ bụ slavery mmadụ ịrụ ọrụ 24 hours is slavery so slavery abụrụ history of some people killing people Jeburu go and take your dictionary. Go and take your dictionary and know the meaning of slave. Slave bụ mmadụ ịrụ ọrụ anaghị akwụ ya ụgwọ bụrụ igbu mmadụ. Igbu mmadụ dị iche from slavery to massacre people. Fulani na-eje n'ala Igbo je na village gbuo ndị mmadụ repu ha. Nothing to do with slavery. Ndị be anya anaghị anụ oyibo they don't hear English. Slave abụrụ igbu mmadụ. Igbu mmadụ dị iche from slavery. so all those things e mechara na movie ka esi etriti ndị ojii bad manya ihe a were target ihe a were target ihe this thing because ndị banyị you don't understand the truth you don't know the game this is a game because o nwere message these people are sending message to their children because always continue program is a continuity ha ke ka their children ga-esi wee master the game master the game through the because if you go to every movie ndị ojii na sab ndị ọcha na every movie of slavery all of them that is a message sending to the children all message ka a na send to the children because the Charles Darwin dere dere akwụkwọ and this Charles Darwin most of the western school Charles Darwin bụ afa the school of na west Charles Darwin eji na afa school and this guy bụ onye si na ndị ojii bụ egbe ọ dere akwụkwọ most of educational system a na-eyuzuo Charles Darwin na ndị otu edere ya so ka eke ha ga-esi wee keep all this thing going that is where you see all these movies igbu mmadụ abụrụ slave something na village ụlọ nwasa ka mmadụ na asị na slavery gịnị bụ slavery ihe abụrụ slavery ahụ masaka nothing to do with slavery masaka is a genocide is a homicide mmadụ gara na na American street were egbe gbagbuo onye ọcha were gbagbuo onye ojii ọsị na slavery nna kedu ihe a nwere with slavery kedu ihe isi have to do with slavery na onye ọcha gara street gbagbuo onye ojii nothing to do with slavery ihe the film ihe na oh Hegelian dialectic because you don't know the game I know the game ihe a na-emere that game bụ so that agazie na church as na every go the person now they are sending message that onye ojii is worthless the message there is onye ojii is worthless do ihe ọ bụla ịchọ with them and we go free na ha enweghị onye na-edefend ha na ha enweghị protect ha that is the message ọ bụrụ abata onye egburu egbu ọ bụrụ abata onye egburu egbu the message bụ na ọ nwere plan dear what is your own plan ka ihe bụ your plan ifro the agwụgwọ gị the plan this is the plan the movie of slave abụrụ aba slave ọ bụ about the children they are na-eme educate so that to bring you down ewetu oge a na-enwere uru ịbara onye ejiwe ewere mmadụ kedu ya ụdọ kpọlie ya isi elu ịghọtago kpọlie isi na anị tinye ya isi elu iwere na-egosi nwa gị subconsciously your children will be traumatized subconsciously your children will be traumatized 1921 enwere largest wall street wall street na america before this wall street is ndị ochie nwe wall street ndị ochie igwe wall street american gọọmenti bọmbụrụ ya down down to ashes so that ga destroy ya ihe ọṅụṅụ nwere abazie na akụrụ na aba slavery slavery slavery slavery nwanne <laughs> mgbe ọbụla if you teaching your children how they suffer that child will become traumatized ọ no prove ọ gaghị prove no no development because here na-agwa gị game I must start this game and before you master ya dịwa you must master it to ascend ị ga-amastarị this game ị ga-ama the game a na-eplay n'ụwa ọdụs muvi a na-eti ndị ojii na anị na-ata ha ọkụ owuru uru ọbara gị it does not make any sense to you you want to tell your children how, how pathetic they are you want to tell your children how pathetic they are the same game na on na Nigeria ọkwa the same game na-aga on nwa onye nwa ngwọrọ na-ata ọjị ka esiri ọnwa ya bụ ya masa ị na-adị slave to nwa ngwọrọ na-ata ọjị ọ na aka ya aba ezube ezu ọụta ka anyị si wee were ọnọ and glory nye ọtọ si ọtọ ọjị anyị na-eme ha slave ta ọtọ ọjị we are slave we are slave we are slave nsogbu adịrọ erube echi we come and complain you call yourself slave ịkpọsi onwe gị slave oh. ha ndị anyị kedu mgbe ndị be anyị nwere ike iwe gị up na this game of life that matrix of life nwee ya own plan execute ya own plan where kedu mgbe ndị be anyị ga-apụta make up a plan make up a plan and execute i were a pathetic story history somebody wrote in his own favor in his own favor everything dem build plane dem build helicopter dem build systems dem go to space dem go to moon and dem did the earth slave and kill us now how can your children believe in you how can your women believe in you how can your society believe in you how you bring yourself totally down destroy your history only history you know about yourself is slave history that is american story this is american story not your story ihe a na-eme na america that is a fake story written in america to destroy black race in america nothing to do with africa but ndị africa capture ndị africa capture the story brie na akpagharị ihe bụ american story that is why you see black people in america ha head eme ọfụma because they are traumatized through this slave story and traumatized because of that story nwanne if you ọ bụrụ na ị nwere plan go and execute your plan hapụ this nonsense ị nwee plan work towards your plan don't ever even show your shine igosikwe mmadụ that nonsense igosikwe nwa gị na your ancestors hapụdere isi n'ala Ah, okay after gị gosiri nwa gị what is your reaction so ị na-achọ ịgwa nwa gị na your ancestors dị capable na nwa bekee all the way from cave bịa na your land took everything njụọ gị why did your ancestors let them in he says because they are so nice ikwu datin bịa n'aka ụta mmesi ewere aka gwupịa gị anya because they are so nice <laughs> okay they did it for 400 years as they said so your ancestors were so nice for one year two years three years four years five years till four hundred years so nice check ihe ahụ o nwere ihe a na-eme a na-ekwu ọ na-aba na ntị ihe a na-ekwu ọ naghị make sense 400 years your ancestors were so nice ha <laughs> dị so nice ha bịakwa eti ibe ike burukwa ha tii n'ụgbọ mmiri so nice agakwa na amerịka eti ha n'ime n'ime nke ha na-akpọ ya kamp a na-arụ ọrụ eburukwa ụgbọ nke ọzọ bịakwa afrịka tidike eburukwa ejegbe so nit so nit 400 years ụmụnne m chekere na ihe emekro sens o mekro sens dia was disaster dia was killing ndị niile na afrịka na onye ọbụla dị enlightened ọ ma na every empire fall every empire fall so black empire fall white rise so white empire will fall black rise so rising and falling is normal ọ bụ normal so that we can rise again is pandemum tanala swing high swing low where do you go swing low swing high pretending to cry that is life for you don't complain because im ha mistake bịa you will pay anyị na-akwụ ụgwọ ntutu anyị tuturu anyị tuturu etutu and we are paying the price anyị mere nwa bekee we glorify nwa bekee out of our ignorance and stupidity and we glorify them anyị na-agagu na agwa onwe anyị na nwa bekee mere nna anyị slem anyị na-asa nna nna anyị na-asa nwa bekee na ya abịa anyị na-egosi ha na ee so good your ancestors were so great and serving white man in America hey very intelligent very very intelligent serving nwa bekee in America good how can you justify their intelligence can you justify the intelligent ọ bụghị just human people can talk without thinking faculty how can you justify your ancestors were so great and serving nwa bekee confidently ojirikwa egbe no God. nwa bekee did not build any gun in that movie good slave ka na-akpa good slave good slave ọbịa ọtasasịa nwa bekee saa ya efere dozieri ebe yes nwa bekee abịa larụọ o kutere mmiri o ji aṅụ kutere mmiri o asa ahụ my ancestors were so great very very great people ihe ọnwụ na ị maka nna nna gị si wee gụọ nwa bekee ịba ịgaha na-ekwughere ekwughere anyị gwọrọ ndị a ịba kama na ihe mere bụ na enwere ebe mmiri si baa n'opi ụgbọgụrụ nwanne enwere ebe mmiri si baa n'opi ụgbọgụrụ ọ bụrụ maka nke itriti mmadụ baadị nwanne go ọkpara igbo mmadụ na-abịa na na na igbo village gbuo everybody gbuo everybody rape their women everyday anywhere na even in prison yard you go to prison mistakenly they might rape you even men or women you got so the game nwa bekee dey play nwa bekee your mentality erubere that level be careful with books you read be careful with movie you watch and be careful what you talk to your child ihe igosiri mmadụ because the mind you see don need complication ọnwụ na i generate negative emotion ị gaghị enwe chance to develop because something is working njin ọka na-arụ ọrụ only once ọ bụ moving ka ọ na-eme njin ọka na emove emove so can you ị na-egive ị na-aga is impossible so anytime you contaminate the mind you develop a negative emotion that is destruction ịchọwa bekee ịfụ ya ịchọ ijiri your brother that is why there too much war in africa because of this nonsense story nonsense story o develop go hate and wickedness but nwa bekee is not in africa so we are killing each other <laughs> you see so we don find nwa bekee to kill now we are anyị na-egbuzi onwe anyị because iwe iwe juru anyị obi iwe sọsọ iwe if I talk about iwe iwe na ifu ndị mmadụ eju ebe a na-ehe elu because iwe na-ewe m no ọ bụrụ ihe anyị because anyị ma the game I know the game and the nwa bekee na use advantage of this stupidity anyị ma ji aka anyị na-ese nwa bekee we are selling nwa bekee story nwa bekee we are glorifying nwa bekee glorifying them making them who they are anyị nwere mmanụ nwee every type of mineral resources anyị ga-eje na nwa bekee kpọta ya nye nwa bekee ngwọrọ nwa ngwọrọ nwa bekee jee afrịka enye ya ụlọ nye ya moto nye ihe niile nye ihe niile everything nwa bekee ngwọrọ bi na steeti because esogo mme esogo mme ruo afrịka enye this man everything ndị nwana nwekwe ya bịa abịa enwere ihe dos e nwere onye nkịtị anịcha ga anya nefugo anya ha anyị nọ glorifying them even your own government nwa bekee ntị na ahịa ịkpọtara na steeti o nwa ngwọrọ ịkpọtara na steeti iru afrịka ndị ewere ụlọ oh, na the most expensive place ị na abuja na legos ebe a ga-edewe ha bụzie gịnwa ndị wabụzi brain behind everything isi na ha worship nwa bekee 98 percent of your people na je church jizọs jizọs jizọs jizọs jizọs oh. ihe a na worship jizọs abụghị because na they want to go to heaven they are nwa bekee voluntarily because of the story this is na your father your father did this your father never answer your father did that your father did that yeah, that's why they send them in slavery that's why God give them a way to listen that is the story you see every day in your life whether you believe it or not If condemn go onwe you have condemned yourself if you accept that nonsense you have condemned yourself If condemn go onwe to destruction ụwa abụrụ ebe obibi ụwa abụrụ ebe obibi because you are going a process of transmutation ihe na-aga so ọ bụrụ na ị chọrọ a society because individual life bụ individual if you want a society then get a concept one concept that guide and bound the mind of the people ị maka esi eme do you know how to coordinate an engine motor to work ọ bụrụ na ị nwere ike ibring 20 different parts together to move a single car how can you do that i chere moto one pass na arịa moto no moto rụrụ 20 different pieces different parts different ka bring it together just to move one car so ọ bụrụ na ị chọrọ i bring a consciousness into one house otu nna nna anyị ha si wee mee ọdịnala omenala iwu ala nsọ na ntọala ndị ego bekee si ọkọ ụchọ you must know this game you must know the media propaganda game ị ga-amacha ihe nile niile ọ bụrụ na ị ya nwere ebe ị na-eje that's why africa na ha aga n'ihu ọ bụrụ na because of na ha chọrọ because this game they must master it ha ga-amasta ya is your obligation to do so ọ bụ your obligation not about ọ bụrụ ọ bụrụ about just want you don't have any option your only option you have ọ bụrụ na ị chọrọ survive na this world you want to survive you want your unborn children to well mouth forget nwa bekee forget nwa bekee and his story forget nwa bekee and his story you don't care about their story care about your future ndị Igbo si na tata gbogbo write your own story in the way oge ga-develop because culture ọkwa culture na-develop your mind whether you like it or not ọ government all culture na build up because your mind nwa amụrụ ọfụ bụ empty computer until you begin to load information in that computer until you begin to load information in that computer otu a nwa ọfụ ụdị so ị bịa were this nonsense virus na-agaji nwa n'isi na-agaji nwa n'isi nwa ha atọ ọhụrụ onye nkịtị karịa na-ekwe osoro nwa bekee jewara yes na bikos ịbara nwa bekee bụ superior nwa bekee bụ superior nwa bekee si enslave your father nwa bekee build everything build telephone build motor then you are nobody ọ gaghị akwara igwu ugwu ọ naghị respect all oh, Jesus is the husband ya ma ọ nwunye ya that's all ụmụ ibe ka anyị kpọtakwa nwanne anyị nwoke ikenna ka ọ kenee anyị tụnyekwara anyị ọnụ na ọdịnala igbo otu anyị si eme ọdịnala igbo ndozi ọdịnala igbo na nke anyị na-eme bụ nke ga-abara anyị uru ọ bụrụ nke ga-agha ya ahịa nwanna ha ụmụ igbo dị ihe ọnụ n'okwu ụmụ ibe ụmụ ibe ụmụ ibe ụmụ ibe ka e ga-esi unu okwu mana na-aghọta ihe niile anyị na-ekwu ụmụnne unu ga-agba mbọ hapụ ego unu na-ekwu ihe niile unu nụrụ na ihe niile unu na-efe ya na ihe niile unu na-eme gịnị unu na-ejere ozi unu ga-agba nnukwu mbọ fie asaa n'anya tụlee ọfụma mana agị m ewuelu m igwe maka na nsogbu dị na-ewu na isi asara ya bụrụ taa oteko from nna nna so o mere unu niile afet ndị ụfọdụ fọ ndị amaghị ọmana mejọriti ndị be anyị oji anyị n'ọrụ ihe a na-ekwu na kwue taa kwuo echi amaghị ka a ga-esi eme ihe dị na ewe na ndị be anyị n'iji. ihe anyị asara anyị enidi ịsachi ya takwa ya taa isi niile anyị fụ pụgo bikos anyị kpuchi isi mana anyị amaghị na ha ihe na-ebe a okpokoro nweghị ihe nọ n'ime ya bikos ebe anyị na-aga isi anyị bụrita chanel ihe niile anyị na-arụ ihe niile nke anyị na-eme anyị amaghị ihe anyị na-eme bụ na anyị na-ebi ụwa ka esi ebi ụwa na rules na regulation ụwa ka ndị mbụ ndị ike ndị a na-eze eze ndị na-eme hapụta obodo adị mma ndị gboo ndị na-egbo mkpa ndị ebe ọbụla ha na-aga ha na-agwọ ọya na-emepụta ọgwụ ọkwa ndị be anyị na-abịazi bịaba buchi ya ihe niile asị na ndị na enwe ezigbote ọgwụ eji mara mgbọrọgwụ eji mara ndị be anyị asị na ha na-agwọ ọgwụ lofuo na ọgwụ difrent na e enwere ezigbo ọgwụ ya na ajọ ọgwụ onwebụ onye nwere efe kọwara ha ya mana ndị ụka ya na aga etinye otu otu ha si etinye ya ị nwere ike dị confuse ife ihe ọbụla na-eme ka onye ojii ị na-agba akọtụrụ gị ihe na-eme ka ihe afrịka ị naghị e, esi mba na mama ntinye ya ọnụ achọghị m ije mmadụ ole jee vileji ya na ebe ahụ benna nna be nna nna nna ya nọgidesi na ebe a ka nsi na achọrọ m ịma ka ịma ka ebe a kere afa ebe a ka ihe mere ma ọ jụọ nna ya ka ihe mere e ji na-akpọ ebe a obodo dị otu a mana maka na afọ igbo niile ife niile igbo nyere afọ ife a nwere nnukwu mmiri ọ bụghị anọpụta asị ka enye afa ya ụmụ igbe anyị niile ịnachi ya anyị niile ịnachi ya bido nnọọ n'isi ebe ọ na-efu nnọọ si bido a ga-ebidogoro n'asụsụ onye ọbụla ga-agba mbọ mara asụsụ Igbo because onye ọbụla ma asụsụ Igbo is likely na ya ama ife gị nne na ndụ gị so ịgba mbọ mata asụsụ Igbo ị na-atụpịazi ya because ihe niile dị na dị asụsụ bụ ihe nkụzi ka ọ bụ nyere gị enweghị m ihe nne m ga-agwa ndị anyị taa n'ọdọsụ ka m wee nwayọọ mekwe ka ụlọ fụ na ihe a na-ekwu bụ eziokwu na ọ ha asị a sị na agwọ ofu onye fọrọ ya nọgide ịghọtago osi na agwọ baa ihe ọzọ mana nsogbu adịghị ụmụ ibe ka a na-agakwa n'ihu ọ nwanne m nwoke Ikenna ụmụ ibe anyị apụtakwanụ anyị apụtakwanụ anyị nwawo ndị ndozi ọdịnala ndị ndozi ọdịnala igbo ndị kwere n'ihe otu kwuru anyị nwawo ndị ndozi ọdịnala igbo ndị kwere n'ọgba ọdịnala igbo ka anyị ji eje anyị masị na ọdịnala igbo agaghị ana anyị si na omenala agaghị ana ntọala agaghị ana nsọ ala agaghị ana n'ala igbo ọ gaghị ana anyị nwawo ndị si na ala igbo na anyị nwe ga-eji aka anyị kpọkọta ndị be anyị ọnụ wee mee ihe a na-akpọ kọmashal kọmashaliz ya ala igbo ala igbo adịkwa ihe ma mmiri ibi na ọ bụrụ na enweghị mmiri nene anyị eji aka egbupuo mmiri anyị egbupuo ya ndị mmadụ bịa na edebe ya issue of sekuriti ụgwa ọkwa target ịmana ndị be anyị agba ha dị zike ma a na-eme eme ọ bụrụ na m ka ndị mmadụ ghara ibe na laịrọlandị awụpụte m na-etinye sekuriti tret ịghọtago ala igbo ka amerịka sef ala igbo ka amerịka sef 100 million pesenti. mana ịmago ofu onye nwụọ anụ Igbo a ga-abịa pọblisaizi anya atọrọ mmadụ ejuru mmadụ agwụrọ mmadụ agwụgwọ mmadụ egbuo mmadụ ihe niile awụcha plan emere eme wichi ndozi ọdịnala otu ụta ka esi emebere plan otu esi emesịbere plan otu aka esi bata ọdụkwadị plan bak ịgotago mana ọwụ one after the other na agụrụ ya agụrụ dị gem ndị a na-ekwu anyị ma ya anyị abụghị dị gem anyị amasịtago dị gem so ihe niile ha na-emecha sekuriti aha na-ekwu okwu ya ndị ndozi ọdịnala ga-ezi ụta gbachie ji sekuriti ọkwa ndị be anyị ka anyị na-ekwu ka anyị baa efel nsogbu adịrọ mgbe anyị bara efel anyị amarazi ihe mbe na abụ nke bụ oke anyị akwụ na sekuriti tret ọwụ program ka ọwụ ya oge ị gaa na amerịka gaa na amerịka ọ dị ho blak nebọwud ije ebe ahụ akpọgbuo gị ewere gbatu oge e na why o ji agụ na only black nebọwud ka ọ na-eme why ask yourself the question o nwere ndị na-ebute egbe aha atọ the place holy spirit and evil spirit mba akwụkwọ ndị ụka ka ọ bụ human being ihe a human mind educational process e program because the brain is like computer you can program and the program mmadụ bụ onye ọjọọ is based on program mmadụ bụ onye ọma is based on program kọmputa na-arụ ọrụ ọfụma program kọmputa anaghị arụ ọrụ ọfụma program o nwere ihe a na-akpọ processing unit of a computer Pro every processing unit of a computer nwere heart of the computer oya oh, we have it so ọ bụrụ na m na arụ kọmputa were virus jee tinye na the central processing unit of the computer nwanne ihe ọ sọbara gị na kọmputa ọ gaghị arụ ọrụ ọ ga na-arụ ọrụ na-aga eri na-aga eri na-aga eri because ọ mụnwa bụ the program a program nonsense ekodoro m something there so anyị adịghị na-enwe mmadụ something special mmadụ adịrọ special because na mmadụ amụrụ ọkụ ịma na onye iberibe ka ọ nwere ihe ọnwa amụrụ ọkụ nwere ihe ọma so ọ dị gị the life of your future dị gị n'aka and ga-eme onye mana eme na ala igbo mmadụ ga-eje were gọvanọ ịbara onye ọgụ nwere ihe were tinye ọkwa because ọnwụ na nwanne gị nwoke nwanne gị nwaanyị <laughs> ọ bụ nye ma gwara m ihe na-eme anyị si anyị n'aka because this thing na-agwa gị you must know them master them for you to be progressive you must know how to be progressive ị kwesịrị ịma this you have to know them ọ bụrụ na ị chọrọ inwe an environment world of living ihe a na-agwa gị we must do them ọ bụrụ na anyị emere anaghị enweta ihe na mba nwanna anaghị arọta ya na nrọ anaghị edeta ya n'ụka anaghị edeta ebe dibịa ọsọ gị nwee 100 million dibịa nwee 100 million jizọs nwee 100 million jawe mba ka ọ jọsụ okwu okwu okwu ihe uche ọ bụrụ onweghị ihe echenji na anaghị olesi na ịtụrụ atụmatụ ahụ ịtụsịa ya ideji wee na-agụ eji nefuo anya concentrate nefuo anya you don't even see anybody enwere onye ifụrụ don't see anybody ihe ifụrụ that your plan and go with the plan continue going with the plan continue continue continue all we are only way uninterrupted that is the only way to success ọ bụghị ebe ọ bụla ịfụrụ ọ dị ka nwe asị na nwe enwe mkpọ nwe na-azụ ọma maha mgbe o ji gọlọtụrụ acha e, e, ebe ọ bụla ịfụrụ ịgha ya aka ebe ọ bụla ịfụrụ ịgha ya aka ebe ọ bụla ịfụrụ ịgha ya aka ihe ọ na-egosi bụ na nwere plan you have plan ị nwere atụmatụ nwere ebe ị na-eje don't have anything to do that is why you wee fụna we based on criticism just watch ya African news watch African news all criticism criticism lay a foundation forget about people follow your then China china onwe onye atụpụrụ ọnụ japan onwe onye atụpụrụ ọnụ ha mere ihe ha na-eje ị ga-afụ the reaction by yourself ị ga-afụ the reaction by yourself ọ bụrụ jos nọ na-criticize everybody criticize onye ọbụla criticize onye ọbụla you are the problem you are the problem ọ bụrụ na ị nwere ọ na ịkpa isi dị gị ịma ihe ị na-eme jos go and go to your page lie down chee onwe echiche si personally what do you have to contribute in this life ọ bụrụ na enwere ihe nwere then why do you blame people Can you ihe blame people ọ bụrụ na nke nwere have nothing to offer and you blame people not have your problem how can I be your problem but if you don't have anything to offer so ọ bụ my responsibility to make you good ọ bụ your own responsibility to make yourself good a sị anyụkọ mamịrị ọnụ ọgba ụfụfụ enwere ihe ị nwere ịga ọgwụgwọ na idon at least give your mind ọkwa ndị na-agụ egwu ihe mere ka m ga-enye nna ihe mere ka m ga-enye nna ihe mere ka m ga-enye chineke ma ma enweghị ihe were m obi m nye ọ bụrụ na ị nwere atụmatụ inye obi gị give your energy the energy also values nke a bụ energy inyero advice inyero atụmatụ enyero ihe ịnọ nnọọ criticism criticism criticism nwanne ọ bụ that is a na-akpọ ya bụ self-inflicted problem ọ ihe ọ bụ adị onwere solution onwere solution because ọwụ bụ the architect of your downfall the architecture of your downfall ọ bụ but the way anyị si wee na-aghọta ụwa anyị anaghị aghọta ya na the problem is within na ọ outside o nwere country dị n'ụwa there is no country if you want country you can create one yourself because ị na-eso ị na-eji azụ ala anyị ka ị na-azụ ọ country country is here you have to create because otu a na ikenna uh, nọ ebe a na ọwụ mind anyị na ihe connectry ọ bụghị land ya nọ n'ala Igbo mana ọ dị mind if you have the mind everybody all of us ndị ndozi ọdịnala nwee one mind onweghị anyị na-agaghị emenwu if we have one mind we can do everything talk about land anywhere ọbụla even n'ala Igbo asef ihe ọbụla anyị chọrọ ime we can do we can take over anything ọbụla anyị chọrọ but ọ the mind ka anyị chanel ọ this mind ka ọ bụrụ the same thing the same frequency the same frequency ọ bụrụ na ị naghị vibrate in the same frequency nwanne ị gaghị aghọta ihe anyị na-akọ ọ ga-adị gị na bịa na ihe a nna anyị chọrọ ihe akịta akịta akịta if we don't have this this will not be possible because nwere plan that, that is lack of plan had it been na ị plan ị kara ịma ka ị ga-esi wee mee that na ị na-ekwu okwu ya because ịmara ka ị ga-esi eme ọ lack of plan lack of idea and your frequency is below that one in the eme that one in the eme your frequency is below that because if your frequency is high what you need is solution so that that thing na complain ja complain agaghị adịzi it will disappear but ọ bụrụ na ị ọrụ plan to uh, uh, surpass it nwego ụgba life is about the illusion is illusion is matrix ụmụ ibe is matrix ọ bụ na anyị create our own matrix nwa nwanne anyị ga-agbara ha odibo ịda you are uh, for them or you are against them ị gaghị na-adị against them without any offer for yourself even ị ga-enwegori offer for yourself bife ikwubezikwa ihe ndị ọzọ ndị ndozi ọdịnala abịago bụ na anyị abịago andị ebe eniri mkpụrụ obi anyị na otu baịbụl na ala Igbo andị ebe ahụ senta of ihe anyị na-eme ebe ọ bụla anyị nọ n'ụwa one single ideology philosophy and concept that is only how we can get it right ọsọsọ otu ga esi enweta nwe ezi otu ọzọ maka ọ bụ masta dị gem ka anya ị ga-amasta ndị gem amasta nwanne eh? anyị ike na ide a na infọmeshọn anyị infọmeshọn nke a na-enye maka igbo maka ọbụ na igbo ọbụ na ịmara igbo ị mara ihe igbo pụtara na ị ya ịgaghịkwa ya ihe ọbụla n'igbo ibiri nwa bekee mara ya biko ọsị onye na-anọghị ebe ebiri ozu na abụọ nwa bekee nwere sayensị sayensị na nwa bekee na-eme ọ bụrụ na ọ same nke na-akụzi na skuul na ka ọ na-eyuzu go to so onye ọ dị difficult this knowledge of science ọ dị hidden because ha anaghị use this letter letter alphabet roman alphabet were eme science no all for teachings and the teachings will declassify information open teaching is nothing but declassify information so ụmụ ibe unu kwesịrị ịma ebe anyị na-eji etere aka ụzọ adịrọ nso kama you must master the game ọ bụrụ na esi ịmasta game bịa na ndozi ọdịnala you must keep the rules and regulation and the principle of ndozi ọdịnala ị ga-efolo protocol ka ị ike ime asem because nwanne onye na-aga iwu anaghị aga azụ ị na-aga ihu na-aga azụ ọ bụrụ one step forward two words two step backwards ifolo principle ọbara bara gị nwa ụlọ ọbụrụ ọbụnwa onwere onye sị gị gbasoro m follow the rules and regulation of the law of nature the protocol of ordinary according to natural principle is for your own good not for ndozi ọdịnala good ọ bụ ngwa ọ ga-abara uru maka all this na anyị na-eji mere ala Igbo ọwụ ndị ndị digoro redi ndị dị maịn vibrate goro ha ọha ma bụ ndị a ga-etichi the information ọ bụrụ everybody ndị a ga-akụziri how to become somebody is in life bụ ndị ndị dị digoro ndị dịgoro elevate enough to handle this information ọ bụrụ everybody so that's why m ji anya ụlọ do this for yourself not for me because ọ bụrụ na enwero consumer plan nwanne enwero company company gị was cold ndị igbo one kpatara ego ego ha bụ go account count ndị igbo one kpatagoro ego ego ha bụ how many of them how many of them millions of millions of ndị igbo kpata ego ego ha bụ why because they have no consumer plan ha nwere consumer plan ọ bụrụ na ha nwere consumer plan nwanne ụlọ ga-afụ ihe m na-agụ ihe afụ na everything wụsịrị nwere ị gaghị anọkọta n'ọkọ company nwere consumer plan who will buy from you onye ga-ego ya adịghị ahụ ndị mmụọ onye ga-ego ya ọnwụ gị ga-ere ịrụọ ego mba na so ị kwesịrịgodịrị ịma na ị na-ekwu maka ndozi ọdịnala ndị aha ga-abụ ndị ndozi ọdịnala aha their mind will be elevate and vibrate in the same frequency so that ihe ị na-ekwu okwu will be ọ bụrụ na ọ bụrụ ụtọ ahụ ọ gara wọk otu a my own eh, na na na akụkọ mgbamgba ntabel nke gị anaghị akụ akụ nwanne etiri ka dot eh, forest is impossible so nke gị kwesịrị ịkụ ọ dị bitter ọ dị painful yes of course but you must suppress that stupidity in you suppress it eh, then you are living because a rocket for rocket to generate enough velocity to fly ọ bụrụ na rocket chee for ọ ga-generate enough velocity and how ọ bụ ka ị mara the way the rocket si lift all that only way your mind dey make the faith ọ ga suppress that nonsense nọ n'ime gị because there is two in every man there is two the body plus the two three in total trinity that is trinity evil good and body Every evil nwee good and you the trinity ọ dị ebe ahụ onye ọbụla gwara gị opposite ọ na-asị gị asị you must suppress one all balance ị ga balance ya ịbalansị ya because balance also pressure ọ bụrụ na ihe ọjọọ bịaghị n'obi ọ bụ mgbe ọ dịrị sọpres ihe ọjọọ ahụ o nwere mgbe ị ga-enidi ihe ọjọọ aha ruo ihe uzuo na ihe ọjọọ ọ karakta ise karakta yuzuo ya that moment for using it yuzuo for the moment perfect moment moment nke ọma yuzuo ya perfect moment ọ bụrụ the wrong time doing the wrong thing at the right time or doing the right thing at the wrong time no o make no sense nọnsensị nọ n'ala igbo nọnsensị nọ na omenala igbo iwu ala igbo ntọala igbo nsọ ala igbo kporie afọ enwekwe ndị chọrọ iso ya hapụrụ ha kporokwe ha ji ekwe ha pụọ iji jiri pụọ were bụ nwe ha ji eme tibapụ anyị chọrọ ala igbo dị mma nwanne ala bekee anyị na ike na anyị achọzi ịnọ ebe a most of us ka anyị dozie ebe anyị anyị baa uru ka a na be anyị ndị ndị na-abịa n'ala Igbo bikọs anyị ji mkpa na anyị ga-eji eme tọriz anyị Igbo abụrụ ples anyị Igbo abụrụ tọriz ples ebe ndị mmadụ ga na-abịa bikọs anyị nwere we have so many things n'ala Igbo anyị nwere so many things ndị mmadụ nwere ike ibe Igbo na-abịa Igbo na-ebi can we implement eh, these people these no ọ maka na ndozi ọdịnala adọrọ kịta ndozi anyị ga-eme implement these things in a way ọ ga-efeva onye ukwu feva onye nta onye ọkara ga-eri nri onye keke ga-eri nri onye na akụ ugbo ga-eri nri mana ọkada ahụ alaghịchara ya kama na anaghị eji ọwụ anaghị eji ike akwụsị ya ọwụ na agrikọlchọ anyị bidoro mebe ọfụma a dị chọọ na ndị ọkara bụzi mmadụ ga-agwa ya ree meshin ya ji eje chọọ ebe ọ ga-eje ka ugbo ịkọpụta ndị ndozi ọdịnala egoro ịkọpụta ya egoro proses ya anyị ga-esendị ese ndị everywhere na iche na ọdịnala cultural heritage center ije ebe ahụ nri gbakasa ọkwa nri na-atọ ya ọkwa seed common seed seed ọ ga-eri anyị ego ole before anyị expend ya 1000 dollars or 1000 euros anyị egote seed ga-ezu ihu kama ọwụ anyị sị na nri a, nke ahụ ndị na-akọpụta wuri 1000 or 2000 euros a ọ ka aga enye ọnwa anya edebe na ndozi ọdịnala ebe ahụ rice beans tomatos go there and take food irie ju ahụ kedu ihe ị chọrọ ime ị nwere aha ị ga-apụ je jee kọọ ọgwụ ịkọta ụgụ wetara anyị ịkọta akpụ wetara anyị ịkọta ji wetara anyị ihe ọ bụla ịkọtara kọm we mek exchange give you money so that you can live ijiri dị ego gote nnu mgbe ọ bụ wee sie nri ijikwa nke bụ afọ ọhịa anyị dịka onye agụọ na mmadụ adịrọ mma agụọ na-ebute iche echiche ọjọọ agụụ na-ebute echiche ọjọọ anaghị okwu gọọmenti hapụrụ ihe gọọmenti ịbụ gọọmenti ngụwa bụ gọọmenti ngụwa na onwe gị na-ege ege bụ gọọmenti I am the gọọmenti everybody bụ gọọmenti ọ bụrụ na ha onye ajụrụ ajụrụ ajụ onwe onye ajụrụ ajụrụ ajụ onwe mba dedike ihe na-echekwa ọ hapụrụ ego ị na-eje ụka ị na-eje isi ala ị na-eje judaism iji ebe a ndị mmadụ edu na-atụ ego ụmụ ibe ọta ụsa ezumike achọghị m ka isi waa m taa biko okwu a ga-ewetara ya n'isi njedebe anyị ga-ahapụ okwu a maka mbọ na next week anyị ga-ewetara unu ozi ọma ndị ọdịnala ezigbote ozi ọma gbasara igbo cosmology igbo cosmology ka igbo si wee fụ ụwa igbo astronomi astronomi cosmology next week ọ bụ ihe ọ bụ ọ ya nwere abụ our topic next week by tuesday igbo cosmology and igbo astronomy afa ụmụ ihe a niile anyị ga-akọwa ya mbọsị Tuesday ọrụ asụsụ igbo dị omimi ọ bụ asụsụ igbo ka eji wee kee ụwa ụmụ ibe ọ bụ asụsụ igbo ka eji wee kee ụwa maka na anyị nwabụ ndị m ọ mmadụ bidoro ya ihe ọbụla na eme n'ụwa ụmụ onye bidoro ya anyị anaghị eti ọhụrụ ọnụ anyị ma bidoro ya a sị m ka udo dịkwara ụnụ ụmụ ibe ka ka anyị na-eje n'ubi ka ọ ka na-aka anyị bụ ndị ndozi ọdịnala oge na-adịghị anya anyị ga na-agbasazi ozi na ọdịnala redio ndozi ọdịnala na Facebook adị ya bụ ndozi ọdịnala na Facebook maka oge na-adịghị anya nke ejugo disi wa na-ejugo achọrọ m iwezi nke ọzọ aka na-ebido ebido so adị nụrụ na ndozi ọdịnala ahụ ka a mara ka a ga-esi wee gafee ebe ahụ wee na-agbasazi ozi ọma na ndozi ọdịnala ahụ ancient wisdom nke ojune ojune ojune adịkwa so ọ bụrụ na enough people abịa na place then ka enwee ike iburu ozi ọma gafee ebe ahụ ihe anyị ga-eme eme ka nkụ n'ala Igbo ihe anyị ga-eme eme ebe ndị ọkwa ha ndị na-asaghị ndị anyị na-enwe ubi anyị dịchasịrị n'ime ewu ndị n'ala Igbo maka ọha ndị na-afụ dị pịọ ọha na-afụ dị ha nwere afụ dị ọ bụrụ ndị na-asaghị ndị na-asaghị gara nju afọ ọ ndị nọ n'ala Igbo ka ha na-aka na na-afụ dị mee ọ bụrụ na ị chọrọ iso anyị n'ihe anyị na-eme ndozi ọdịnala Ọfishal registration ga-ebido Disemba anyị ga-ebidozi ọfishal registration so that ka anyị nwee ike itrain na people ị na-ewe ha ga-eji wee dị meaningful to ala Igbo anyị chọrọ ibido training mana a ga-enye dị official registration from December ọ bụrụzi ihe ndị nkịtị anyị ehapụgo anyị eziere ozi ọma free tijie everything kụzie ihe niile na disemba anyị ga-ebidozi official ọ bụrụ na isoro anyị anyị ama na iso anyị ọkwa na iso anyị ikwe na iso anyị onwere onye na-ezugo oche onye na-agbaghị ọ bụ nke ọdịmma nke gị ka anyị na-achọ ọdịmma gị ọkwa na isi na ihe anyị na-eme adịrọ mma nsogbu adịrọ don fi onwere onye bụrụ by force ụmụ ibe a sị m ka eke na orie na afọ na nkwọ gọzie ụlọ anyị kenekwe ndị ọkụ na ndị egede kene ikwu na ibe kene elu na ala kene anyị igbo kenekwazie ndị na-ege anyị ntị kenekwazie ndị ka ya ege ege a sị na udo dịrị ụlọ ụmụ ibe ka ọ dịba na mbọsị tuzdee anyị ga-ebutu kosmọlọji na astronomi ịmara ihe ọgụgụ and look from Facebook udo dịkwara ma ọ na Google oke nwanne ka nwanne anyị nwoke si ụnụ baịbaị eh, eh, nwanne anyị omeibe sọsọ ihe nwere tu egwu ụnụ bụ gbanụ mbọ ka ụnụ sụba igbo ka ụnụ mụba igbo igbo nke ndị ndozi ọdịnala igbo nke ndị ndozi igbo nke ndị ha mana nsogbu adịghị na ngwụ na nkwụ na-abịa buru na ya n'isi na ga-ebido sụba igbo kụzibere ụmụ ụmụ ụmụ ụmụ ọ dị ọ dị ezigbo mkpa bikos na ebe a ka ihe niile unu fụ n'ụwa anyị e koodu ebe a ka ezu fata ebe a ka ụwa dị ọ isi mbido anọ ndị haziri ụwa gbanụ mbọ nweghị karịrị ya ọsọsọ ya bụ okwu okwu ndụmọdụ mma tụpụtara unu ndebe anyị n'ọkwa ọkwa na ọfụma ọnwa nne unu ikenna hmm? ngwana ụmụ igbo na-afụgodi ya na ndị ndozi ọdịnala anyị zuru ka eme ndozi ọdịnala anyị zuru ka eme anyị sụrụ kere anyị bụ ndị ndozi ọdịnala anyị adịghị ụjọ eto anyị anaghị na-achị ịkọrọta obi ebe a kewere aka nna egbu gị saịdị a nna egbu gị saịdị ike nna na-egbu gị saịdị nwanne ịkọkọta tuwo abịaghị ya ịkọrọta obi ahịa nwanne emekọ gị udo dịkwara ụlọ ụmụ ibe